ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke ya udo niile dị nro n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị anyị abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị life world radio ministry akala ndị baptist missionary association nke mba afrịka gbara gburugburu site na ngalaba nke naijiria ọ bụkwa site n'ime olugbo eru nke dị n'ime ịbara n'ọyọ steeti ka ozi ọma si eru n'uso nso n'ogodo ugbu a ọzọkwa ka chineke tụkwasị anyị udo n'elu udo ama n'elu amara n'ụbọchị nke taa site na jizọs kraịst bụ onye nwanyị na ịga n'elu n'ụbọchị nke taa anyị ga-atụgharị uche ọbụla dị site na akwụkwọ nsọ anyị ga-agụ akwụkwọ job akwụkwọ job isi nke iri na anọ amaokwu nke iri na anọ akwụkwọ nke job isi nke iri na anọ amaokwu nke iri na anọ ọsị ọ bụrụ na mmadụ anwụọ ọ ga-adị ndụ ọzọ ụbọchị niile nke ọgbụgba obubu agha m ka m ga eji ruo mgbe mgbanwe m ga-abịa ka chineke were ebere na afọma ya gozie okwu nke ka onye anyị ndụ na amamihe na nghọta pụrụ iche n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isiokwu ga-abụ oge akara aka agba nke abụọ oge akara aka agba nke abụọ na mbụ na izu gara aga anyị lebara anya na oge akara aka site n'ịgụ akwụkwọ nke onye nchịkọta eklesiastis na isi nke atọ na amaokwu nke mbụ ruo na nke asatọ ọ nakọtara na ihe niile nwere oge ọ bụkwa n'ezie n'ihi na oge si n'aka chineke were abịa ndị oyibo onye oyibo wee sị na God's time is the best oge nke chineke bụ oge mma karịsịrịnị n'ụbọchị nke taa anyị na-aga n'iru ị na-eleba oge nke akara aka n'ihi na oge dịrị ihe niile oge nke mgbe etufu etufu na mgbe ịchịkọta achịkọta mgbe ịnwe na mgbe ịdị ndụ mana ụbọchị nke a ga-eleba anya ọbụla dị ka Job si wee kwuo ọ sị na na ya ga-adị n'ọbụna ọ na abịa jụọ ajụ na na mmadụ nwụọ ọ ga-adị ndụ ọzọ uwe nakwa n'ụbọchị niile nke obubu agha ya ka a ga-echere ruo mgbe mgbanwe ga-adị ihe chọrọ ka anyị ghọta n'okwu ọbụla mgbe jobu nọ na mkpa mgbe jobu nọ n'ahụ mgbe jobu nọ n'ihe ihuju anya ọ matara na ihe a bụ oge nke mgbe ahụ o wee na n'oge ọzọ ka ya bịa mgbe ihe mgbanwe ga-adị na ọ bụ na agha ọsị na enwere mgbe ọ bụ na fụna njedebe ebe agụ na ekitazi sị na o nwere mgbe ibu agha na mgbe udo o wee na ọ bụ na agha nke abịakwute enyi bịa n'isi njedebe na udo ga-adịrị ya mgbanwe ga-adịrị ya o wee na-akwa ha na mgbe inye mgbugbe agha na-adịrị ya na anyị ga-enwe ndidi na anyị ga-echere ichere n'oge nke chineke ruo mgbe mgbanwe ga-abịa nwanne m nwoke na nwanne m nwaanyị gị na-ege ntị ka oge nke ị nọ na ya ị nọ n'oge ịhụju anya ị nọ n'oge agha ị nọ n'oge mkpagbu ị nọ n'oge ihe ụkọ ị nọ n'oge nke na-atụbaghị anya ị nọ n'oge nke mgbakasị ahụ Job jụrụ ajụjụ na-azakwara na ya ajụjụ nke a niile gbara gị okirikiri mata na chineke nwere ọsịsa nye ihe na-agabiga gbaa chineke gharị a na-ebughị agha ị na-ahụju anya ọnyanya amụghị nwa enweghị udo ọ mkpagbu n'ime ezinụlọ gị maka okwukwe gị ma ịjụ ozi gị nke chineke kere gị n'ihe niile achọrọ m ka ịghọta marakwa na oge nke a ị nọ n'ime ya bụ oge nke chineke chọrọ iji wee nụchaa gị dị ka ọlaedo ma ọ bụkwa na ọcha. obi alọna gị mmiri elekwana anya gburugburu n'ụjọ adapụkwana n'okwukwe kwudosie ike kwụrụ chịm naanị were okwu nke chineke wee hiri isi dabere na nkwa nke chineke kwere ọ dịghị agharịpụ mmadụ nwere ike ịgharịpụ gị mmadụ nwere ike ikwu ihe masịrị ha anya mmadụ nwere ike kwaga ịmụ emo lee job mgbe ihe ndị anyị rebekwutere mgbe ihe ndị anyị dakwasara ya dị na nwunye ya siri ya ịka okwukwe gị ị ka kwudosiri ike kparịa chineke kwa ya emu ka ị nwụọ ihe onye abụ ihe kwesịrị mana e dịrị chineke n'ihi na job nwere nghọta job maara onye chineke bụ ị maara chineke akwa nsọ kwuru n'akwụkwọ nke daniel ọ sị na ndị nke maara chineke ha na ha ga-adị ike ma na-ewukwa ewu ị maara chineke gị ị maara na ọ bụ onye kwesịrị ntụkwasị obi kwesịrị gị oke ị maara na ọ bụ onye pụrụ ịtụgharịrị gị ajụ ị maara na ọ pụrụ ịgbanwe ọnọdụ gị ị maara na ọ pụrụ inye ka iru ọchị gị ị maara na ọ na-esi n'ebe a na-ekpofu ahịa wee bulie ogbenye elu ị maara na ọ na-akpọ onye nwụrụ anwụ oku onye ahụ esi n'ọnwụ bilie lazarus bilie n'ọnwụ onye ahụ nwụrụ anwụ ebilie lekene ha na ọbụna dị onye isi nchụàja anyị bekwutere ebe ọ na-ekpe ekpere na-aghọta ihe nwaanyị a na-agabiga wee sị ya lee nne gị unu ịṅụbigicha mmanya oke ị bịa n'ụlọ nsọ nke chineke na-ezuzugharị kwuru pụọ onye ọṅụbiga mmanya oke ma nwaanyị asị ya elekwana uru gị nwaanyị anya ka ụmụ nwaanyị ndị ọzọ na ọ bụghị mmanya ka ya ṅụbigara oke kama na ya bịara n'iru chineke ịdọkarị obi ya dị ka onye nọ na mkpagbu na onye nọ na mkpa nwanyị a wee eli wee sị ka chineke mere gị dị ka ọchịchọ obi gị si wee dị ha na mechaa mụta samuel karịsịa chineke tụkwasịrị ọtụtụ ụmụ ndị ọzọ gịnị ka ị na-ahụ ihe ji dapụ ebe chineke nọ oge nke a agaghị eripịa gị n'aha jizọs oge nke a bụ oge nnọcha gị n'aha jizọs oge nke a bụ oge ngọzi gị na-amaghị ama ma tụgharịa uche tụkwasị obi na chineke atụfukwala okwukwe gị atụfukwala nkwubi okwu gị n'ebe chineke nọ ihi na mgbe gara aga na ikwere ya nkwa na ị ga-ahụ ya n'anya n'ụkọ na mkpagbu n'uju na ihe nketa niile ekwela ka ndị ụwa chịa gị ọchị n'ihi na chineke agaghị ka ụwa chịa gị ọchị mgbanwe na-abịagwo n'aha jizọs n'ihi na oge a bụ oge akara aka iji wee buli gị elu iji wee gosi ụwa na chukwu ya na-akpọkụ bụ chukwu n'ezie onye nke na-esi n'ebe a na-ekpofu ahịa wee buli ogbenye elu achọrọ m ịgwa gị ọkwa na arọ nke a mbuli ego abịagwo n'aha jizọs ngọzi gị abịagwo n'aha jizọs iru ọma gị abịagwo n'aha jizọs nzọpụta nke pụrụ iche na-esi naanị n'aka chineke were abịa gị onye na-ege ntị ị nabatawo jizọs dịka onye nwere onye nzọpụta gị ị chọrọ ịhụ mbuli elu ị chọrọ ka oge a bụrụ oge nke ihu gafee dịka oke osimiri ọsị gịnị na ị ga-achọ ị ga ha n'ihi na orugo gafee naanị gịnị ndụ gị n'aka jizọs kraịst were mere onye nwe gị na onye nzọpụta gị ị ga-afụ mgbanwe nke pụrụ iche hụlata isi ebe ọ bụla na n'oge dị ugbu a ka ekpere chineke onye nwe anyị na chineke chukwu nke pụrụ ime ihe niile lee ndị ori gị ndị a ndị hụlatara isi na ndị kwere na ị na-azọpụta n'oge nke a oge gị onye nwe anyị kacha afa ha na akwụkwọ nke ọnwụ deba afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụrụ ndị nke nwere ọṅụ na ndị nke etegharị egwu ọṅụ mee ka ha bụrụ ndị nke oge ha ruru mbuli elu nzọpụta na ngọzi n'aha jizọs eme gị onye na-ege ntị gị emeworo nke a chineke ga-amalite ime ihe ọhụụ n'ime ndụ gị ọ malitewo ime ihe ọhụụ n'ime ndụ gị naanị gị kwere ebugo na azọpụtara azọpụta jidesi ike n'okwukwe na ịgụ okwu chineke na ekpere na ihe chineke masị gị ị nzọpụta pụrụ iche na jizọs kraịst onye nwanyị amen mata anyị na okwu a na-abịara site n'ụlọ ọrụ ndị Life Word redio ministri akara ndị Baptist Mission Association nke mba Afrịka gbara gburugburu n'ime Naijiria n'ime ologwu eru na ịbara ka okwu a si eru nso abụkwa na mezi ọnụ na nwoke unu ga-enweta n'igwe okwu 080 08056719493 ma ọ 08132900111 ka udo nke chineke nke yasị udo dịrị unu mgbe anyị ga-ahụ ọzọ n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen